Mụnam legọrọ m ihe ndị Naịjiria militri mere ụlọ mmadụ biko nụ. Legọrọ ihe Naịjiria militri mere ụlọ mmadụ. Nkirishi ka ha kirishi. Ha bịara ọgụ ya yesterday. Yesterday being first of July 2022. 15 armor tank. 15 the other side. About 30 armor tank came here with the helos truck. They went to chase ESM from the forest. But they could not succeed because Chukwuka is with us. This is his fight, and he told us this is his fight. Look at what they did to these people's house. These people now came back from abroad because of their grandmom. The mom, the old woman who lives here, she is dead. Why she is dead? Because the Nigerian military killed a grandchild who came to look after her. Nobody could see look after her. Before after before we discovered, she's already dead. They will not call the children to come back. They came back from abroad. They came back from township to do a meeting to know how to bury the woman. Look at what they do to, to them. Burn their house, burn the guy's proper car. Look at his car here. They burn his car down just for no cause. ESN, we are in the forest. Yes, we are ESN, we are in the forest. Whenever they come into the forest and they couldn't succeed, they start burning people's properties. What do you do to them? We don't know. Look at Lokodun Nanya Bikon. legwere moto onye nke ọzọ nga ha nwekwara ya ọkụ but thank God the man escaped it you understand thank God the man escaped it ha nwere moto ya ọkụ lekwa obi nga ha na-eme meeting lekwa moto onye nke ọzọ ka gbakwara ya ọkụ ha jọspụta nọ dara ụlọ ndị mmadụ na-amụ ya ọkụ agba moto ndị mmadụ ọkụ ihe a ndị batakwa vileji ka bịa mee meeting ka ha si emebere ya ma nkwukwu ha nwụrụ ọla mma moto ya ihe moto one of the village members But thank God, all of them escaped. That is the, that is the sin, they escaped. They burned everywhere down. Lekwobia, ha tikwere ya ọkụ, but due to it is new building and new zinc. So ọ gbacha ọkụ ọfụma, ha tikwere ya ọkụ. Lekwe mechi ndị obodo. Ndị obodo nọ na-atụ plan ka ka esi ga-emeberi ya. Ka esi ga na ya nne emebere onye nwụrụ anwụ, adara mechi ndị obodo gbacha ọkụ. Fụna ọfụna, gbacha mechi ndị obodo ọkụ. Ma ndị nke ha na-azụ ule saịda. and that machine ndị na ọkụ gbaa ogwu gbaa aja aja tiziz baka n'azụ ụlọ mmadụ kapụta dara mechin dị n'azụ ụlọ ha ndị pakụrụ mechin n'azụ ụlọ ka ha baa n'obi nke a wee ichie onye nwe ụlọ ka obi ha the villagers pack their machine here